Ụmụ Chineke children of God look at me lee I am a carrier of grace an embodiment of favor I carry glory from the crown of my head to the sole of my feet Amarachukwu di too much in fact all di three much thank you Jesus thank you sir ịbụ akụ mbawara obiri dike aka n'ala ori otutu agwụ agwụ ọzọ pịatapịata n'elu okwu odumadaimasi agalaga akpọ aza ọbata omie eto ya dike ọwụsa tọrọnụ m jizọs igwe Is your boy, is your boy DJS Shine Best? Are you ready? from there. ya na Eburu m ibu ọkwa gị si na ị ga-awụlụ nke m ma n'elu anọ m n'iru gị ka nke toke n'ime gị ọkwa gị Almighty in the blood, in the blood. your key. Hey, prayer is the master key, master key. Jesus started with prayer and ended with prayer. Oh, prayer is the master key, master key. karịrị ya ike ewo asị m ike dị n'okpuru mmiri ike dịkwa n'elu ala ike juru n'ụwa niile ma Jizọs karịrị ya.

ya Emmanuel a na-akpọ ya onye nzọpụta ezu ụwa niile chibe odogwu akataka zọpụta kenere nchimo kenere nchimo na chimelena ee kere ntimo, na chibebena ndị n'elu biko kelere ntimo na chibebena igbo kelere ntimo, ụmụ igbo kelere ntimo na chibebena oh. ikpere nna na ee Best Shine Best. la police. ga-abịa DJ S. Shine Best. agụlagụla gị agaghị m ike elu ụwa na ọkụ na-erere ọkụ na ya

ekele gị ebube eluigwe ekele gị omeihe na-ekele gị eze jizọs bụ ebe anọ eze jizọs bụ ebe anọ

òtítọ́ òtítọ́ òtítọ́ òtítọ́. Ghana one more, one more, one more. Say, Obi na some, so Obi na some. You say, Jesus from Ghana. Wow. Your hands like this, your hands like this.